televishọn ka anyị na-ewetara unu n'oge ehihie a ezinụlọ ọ bụ ya bụ nke oge ya ruru aha m bụ onyinyechi adaeze n'ezinụlọ n'ụbọchị taa anyị ga-eme ya n'ụzọ pụrụ iche n'ụdị nke anyị na emebe ya na mbụ ma tupu ma aga n'iru aga m ejite ohere agwa unu ndị dimkpa tozuru oke n'ala Igbo bụ ndị mụ na ha ga-anọ hazie isiokwu nke anyị ji n'aka n'ụbọchị taa na onye nke mbụ n'akụkụ m bụ ọkammụta Godson Chinedum adịele. nnọọ Igbo ndị ọma ndewo onye nhazi ekele m gị ndewo n'akụkụ ya bụ onye a na-akwanyere ugwu Tony Agbanyem nnọọ ị bịala adaeze imeela ọhaneze ndị Igbo ya rụrụ na mmanwụ n'akụkụ onye a na-akwanyere ugwu Tony bụ onye a na-akwanyere ugwu chukwu na-enye iwu akọ chukwu na iwu akọ onye a na-etu a na-echelu pikin nnọọ ị bịala tupu anyị aga n'iru n'ụbọchị taa aga m ejite ohere akọwara unu isiokwu anyị na-aga ime taa ịbịa na ala Igbo anyị n'ezinụlọ anyị dị iche iche e nwere ọtụtụ omenala eji mara ndị Igbo ma ịbịa ifo obi bụ otu nnukwu omenala nke ndị Igbo jisiri aka ike ya bụ na ịbịa na mpaghara obodo anyị dị iche iche mba dị iche iche nwechara otu ha si eme ya ọ bụ ya mere anyị ji nọrọ n'ebe a taa ka anyị gwa unu otu esi efu obi ma tupu anyị eme nke a aga m enyefe agba nke mbụ a n'aka onye ọkammụta Chinedum Godson Adiele ka o meghee o kwesịrị ime igbo bụ igbo mma ekele m n'ọzọ e, ndị be anyị sọwa agụghị ụzọ agụghị ọnụ ejekwana abụ ehi ọbụla gbatara ka ọ gbatara ya ezichi ya ọ dị izu anọ ndịla izu eke orie afọ nkwọ ọbịa mere ebe ọ bụ na anyị nwere ndị dị mkpa anya na wee sola mmemme na taa hekwa mba ọdọwe kama ahụ ji dịcha ụtọ kacha mkpa mpụla abụkwa wee ndị igbo n'ihi na igbo niile bụ nna ọ bụ otu gwa nleji aka ya lala ngwa mmadụ asịkwanụ ndị ọbịa anyị ndị bịakwutere anyị lahụ na mbụ ọjị ọjị abịala ndị gba anyị sịla aka nri ka ndala ọnụ ahụ ya mere nna m sịla ha nleji aga otigbiribụ mgba mgbe ịrịa dịghị onye leji abụ ya kwa ọnụ ọchị ya para nyo mmadụ asị ha na mbụ ọjị nke na-abụkwaghị mgbagbere ahụzuola ya anya dị na ndị kansịl onye a ga-eto nshi ejenedo ya lekwetekwe maazị toni agbanyị mhm. ewo nwa afọ igbo tozuru etozu anyị nwekwara nwanne anyị ịbụkwa nwanne anyị ndị agbata obi anyị ndị imo ụkwa ebe anyị niile si pụta mhm. nwanne anyị nwoke onye anambra nọkwa ebe a a na-asị toni gbadowa n'ụzọ abalị ọhịa nke na abụ mkpụrụ ọjị ịkọ ọbịa ọjị ya ka ahụ si onye mmụta imeela na-aranụ ịbịa bịa gbawa n'olu nọ na ya ahụra m ọjị anọ ya mụrụ sọsọ ụsọ abụọ na-aranụ asị onye gịrị kpụ kachi ya kpara ọkachi akpara ya efula efu ahụkwara mmiri ya o nwere ike ịhụra mmiri ya nọ n'okpuru oche ee anyị nwere nye otu ya ma mmadụ eji egbu n'onye ọ ga-eli ee taa anyị gawa n'ụlọ onye oke okporo hụrụ ndị ọgụ ya rigoro elu ọha ihe nwe nnukwu ite ọ gara itere mmiri o nwere mmiri ọ gara ote ee ma gawa n'ụlọ ọ ga-adịghị ee ndị ụlọ anyị ndị ha zụ ọkọtụ uru Eh, ọkụtawuru na gawa eh, nwanne m nwoke onye anambra eh, a na-echere mma ịhụnụ ah. dị mma iwe onye igbo anambra ka a sị na omenala igbo chọrọ ịla ala alabeghị na anambra enwere nze nwa ọzọ na ala anambra aka na-echi ọzọ na anambra ọ bụ ya ọgọrọ na-ekwu ya na aka tukuna ya iwu akọ a na-echele nwa ọfọ bosi ijiri eji ọbiji bụ ị na na-etu nze a na-echele nwa ijiri eji nụ echiri eji echichikọ m afụgo m ọjị ọjị nke achapụrụ achapụ olu ife eji ọjị eme wee sị na ọjị nke otu o si bịa na a ga-adị ya mana ọ ka bụ mmanụ nsogbu otu anyị si bunye m ya hmm. bunyekwa onye mmụta hmm. maka arabụ isi aka gbụrụ m hmm, ọbịa ka anyị nọ ọya ebe ife dị ọjọọ onye mmụta na aka ịkpọ ee eh, nwaada eh, ma ọ bara gị ịlụ ọchịchị ya bara gị lọtịta ee eh, dawala anya ọ bụ otu ndị nchi ya ji mee ya ndị ka anyị eji abụ dịka ndị ka anyị na-eji akpalado akata maazị toni were otu obere ofe onye ladoga agbado ndị ụlọ lọdụ ebe ihe ele ịbịarala living tv nze onye isi aka n'aka n'aka nsogbu adị nne were nne n'ụlọ m ah, otu a ka ọ dị ndị ka ya ndị imo steeti lekwe na ọjị o eh, anambra gwa m ụnụ afụgolu ndị mbasị adịghị ahụ mgbọrọ owe ahụ mgbọrọ anyị fe ndị ifefu ụnụ afụgo ya kere kwa ụnụ ndị abịa ndị ya nọla kewe kena bụrụ na ọjị kena afụta kwalite agbụrụ ndị kansịla agbụrụ ọjịleji afụrụ ka abụ abụrụla enweghị mfe aka ndị ngwasị bako bako hela mmadụ ferela ma mmadụ ejeghị agbakọ onye iro ya ọhafịasị ofe ozu uru adị mgbe o tara ọjịghị ọjị na abịrịba asụ ọnwa ndị n'ebe ogwu ma nkwụra nkwa adịghị m igwu igurugwu ya adịghị ajụtụkọta gbada asịrị ndekọ anyị anyị ga na etupe ke na akwa ke anyị nyeduru na asị m n'ụta ya gbuo ọkụ dị n'ụla dị na akata ah. unu amaka nta tụba ya nọ aga jụ unu asịla ọ dịghị ihe ndị livin tv nyere unu ke na mbụkwa n'oso eji abụ ịtụba e ọjịla ọnụ ga-ewere ike na nke abụ ka iji eso agawa gwawela ọ dị ebe ihe taa abu hwan de ko kai abu ba san ono ro sana pa ya joko eh eh o ama da le ba hoga aga aga me bo ga hoga hmm wala aga ni gure antakala asu la hana gaje me lọ́sọ̀ gàbé ẹrí ẹbú ẹ̀rí tó apá lọ́sọ̀ gàjẹ́ mẹ́rin bíbí. ọ bụkwa ọgwụkwọ ma ọ bụrụ la ahụ ya e kọrọ ahụ ị nwere nke le ajụwasị la lọ gbarara hmm. la ma ọ bụ lọ dị lo ịta akwa ahụ na anyị o ji enye aka ọ dịghị nwe chineke nyere anyị n'ala igbo laa ebe ihe lo eji living tv ọ da oji aka da alụ igbo ndị ọma ndị na-ele anyị na ndị na-ege ntị ọ bụ na oge ezinụlọ ka anyị na-ewetara ihe omume a bụ ezinụlọ ihe anyị mere bụ awụ iko ọjị anyị nyela ndị ọbịa anyị ọjị ya bụ na ọ bụ otu anyị si eme n'ala Igbo inwe onye ọbịa gị bụ ụzọ mee gịnị kụọ ya ọjị nke a bụ izi na ịnabatala ya ịnabatala ya nke ọma ọ bụ ya bụ ihe anyị mere n'eziokwu omenala igbo mara ezigbo mma igbo dị mma n'eziokwu ka anyị na-aga n'iru dịka m nọkwa na-ata ọjị ka m na-ajụkwu na ajụjụ onye ọka mmụta chinedu adiele ama m na ịbụ nwaafọ abịa steeti dịka nwaafọ abịa steeti kọwatụrụ anyị ihe bụ ife obi ihe ife obi pụtara n'obodo gị bụ abịa steeti ebe na obodo a bụ abia steeti hmm. abụ mpaghara a na-akpọ ngwa abịakwa na ngwa abụ m afọ osisi ọma abịala osisi ọma abụ m afọ ụmụ agbaị nke nọ na ama atọ ndị ngwa ndị kansịla nkụ dị na mba ji eghere mba nri abịa n'ihe gbasara ife obi otu anyị na-esi eme ya na be mgbe nwa okorobịa tozuru oke tozuo ihe eji mmadụ eme gịnị bụkwa na itozuo eji mmadụ eme n'omenala Igbo mgbe ụfọdụ anaghị abụ oke akwụkwọ ịgụrụ mgbe ụfọdụ anakwa anaghị abụ etutu a na-etu gị ọwa echichi chiri kama mgba nwa okorobịa tozuru oke si na ya etozuola ịlụ nwaanyị ịga ibiri nke ya ịnọrọ onwe ya ọ mgbe ahụ ọrụ na nna ya nọ ndụ ka ọ ga-akpọ nna ya takwute ndị dị mkpa ndị nwoke ndị okenye ndị nwe obodo n'ọnụmara ha sịla nwa m chọrọ ife obi nke bụ onye na-alụbeghị nwaanyị dịka anyị si eme ya na be na ụmụ agbaghị n'ụlọ anyị na ụmụ agbaghị na osisi ọma ngwa okorobịa alụbeghị nwaanyị ha sọrọ gị kpata n'ikpeghe ojeghị e efu obi ọ dịkwa hụrụ na ọpara anaghị efu obi n'ebe anyị n'ihi na a na-ekweta na ọkpara nke nọchiri anụ ezi nna ya na ya ga-ebichi nye ya ma nna ya karacha agawa ọkpara anaghị efu obi mm-hmm. dịka ọkpara mgbe ama mgbe m chọrọ ibido ịrụ ụlọ gakuje papa m gakujekwa eze anyị mgbe o dechabeghị m anya agwa m na m agaghị efu obi na mfu obi papa m otu papa m na-anwụọla onye ga-anọchi ebe a kewụ igbu ya nkenke na ime ya nchịkọta ife obi mgbe nwa okorobịa tozuru oke ka kpọta nwanyị ọ ga-alụ ọ ga-anọ n'ezinụlọ nna ya kpọta nwaanyị ahụ kpọkwanụ ndị ezi eduga ya ije ụka nwaanyị ahụ mgbe ahụ ka ọ ga-abịa ikwu okwu na ya chọrọ ife obi mgbe ahụ kwanụ ka a ga ezi mmanya nye ndị okenye okenye tọrọ ọcha ka a ga-ebugara mmanya si lekwa nwaanyị chọrọ ife obi mgbe a na-ahụ ala na ọ lụtala nwaanyị na ọ gawala ụka nwaanyị hmm. ọgba nke a na-asị na o tozuola oke ọkwanụ mgbe ahụ ka a ga-ekwu okwu otu esi atụnye obi imeela na ihe nkọwa gị onye na-akwanyere ugwu Tony Lawal biko kọwatụrụ anyị bụ n'Imo steeti ịbụ, olee otu esi efe obi gịnị bụ ife obi n'Imo steeti unu ehm, nwada oriakụ Adaeze anwụchụrụ anwụchụ abụ m onye ọlụ mm. n'Imo steeti mm. ị na n'ọlụ enwere ebe a na-akpọ ama ike ancient kingdom na n'ama ike nwere ebe a na-akpọ eshime ịbịaruo na eshime ebe a na-akpọ ụmụ dorokoro awebe m si ee ụzọ ụlọ ahịa asọkwa mba na-achị n'olu n'olu n'olu ehm, akwa ụkwara ya daa ma na-asụ asụsụ ya da iche iche onye ọka mmụta ekwuola otu ha na-eji eme n'ala ngwa hmm. amaghị m ma ọ mitiri ndị isi ọbara ka anyị bịara nga taa maka na ka anyị gwa ụmụ ọbara a na-echere ngwa mgbe ọ ga-akọ anyị ego ma ọwụwụ <laughs> ihe na-arịa onye na-arịa ibe n'ala ụlọ anyị ebe ụlọ anyị ihe a prọf kọrọ onye ọka mmụta kọrọ ihe a na-eme mgbe ndị ushi a na-akpọ ya ndị ushi ochie na ụwa ka ugbu a ụwa ji dowe ihu mm. anụ ọha eme ya otu ahụ maka ụzọ ụlọ anyị enweghị ala ala anyị ka n'ugwu ugwu ala anyị wụ ebe mbize ebi ebi mm. ya na erosion so uh, ichewe mgbe ịbịa bịa lụọ ya n'obi na ike uh, ọ ga-adịcha otu ahụ zuru anyị onye kpata ego ala kefuru afọ atọghị ya ya arụ arụ gbochie ya wụwa simenti na ihe ndị ọzọ maka mbize maka nwere ike na oge na-ekele maria ndị ọzọ ji mkpacha na gresịa mụ onwe m wapara na eji m anyị enweghị ala ụmụnna dịbịa bịa na chi anyị niile anyị nwere sogide anyị gbuo ndị egburu mgbe ochie nachicha na ihe niile naanị nga nna m nwere n'ọnụ ama gara na ọmụọ m dịkwa n'ụlọ iji ụmụ asaa aka na-ahụkwa hmm. ma eletasị ya ka a sị na ka na ọwụma efela ajụ ka a na agha na-efu obi ọ ndị anụnụ chie ụlọ kem n'otu mpekele ala ndị ọzọ ha ga-efe n'elu nwa ga ebe ọzọ ga-azụrụ ala si ụmụnne m onye ọbụla e were nga mee ihe ndị bekee na-akpọ famili haus hmm. onye ọbụla dọrọ nke onye tolite kpata ego taa ntụtara nwa nwanna ya ya abụọ gaa zụrụ ịnọ rụọ maka ụmụ ya ehm, n'eziokwu n'eziokwu ifu obi mgbe mbụ alawa ala otu a na-eji eme ya wee topụta ejighị ala egbe ị ga-ama ọ bụghị na agara ji gị a ga-egbu ị ga-ama inyefe n'ahụ ala obi gị ọta na-eje eme n'ala Igbo hmm. ha ruo kweta aka na-emekwa ya ego ala anyị gara azụ azụ zụgide zụgide zụgide a ga-enwe n'ebe e si aba n'ala ahụ ịzụ hmm. maka ihe ego azụ n'ala wụ iji ya ma eji ya n'ụlọ obibi eji ya n'ụlọ ngwaahịa hmm. a ga-egburiri gị ama mgbe mbụ n'ala Igbo ifewe obi ejighị ala egbe ị ga-ama ọ wụtara eme n'ala Igbo ka ebe ahụ ya bụ na otu esi na-eme ya mgbe gbua bụzi otu esi eme niile asụ anya lishi a na echedo nwa biko gwata anyị otu ndị Anambra unu si eme ya mm. afọ m a na-echere n'obosi abụ m onye obosi onye vileji n'obosi tuwesi dabta ndi mona hano facago obara obara amako ɓe taso mamoñi ɓe taso afonnem so il faut tuwesi wa dabta ako bako ako ni abako oɗo basi adaba ogo ɓena ni gbogbo ofu ko imune ku ofu ogu mana bayi gbobosi o tọ ẹsẹ mẹ akụkọ izi nga kọbụ ihe bụ ịpụ obi ọ bụrụ ife obi a gwara ịpụ obi mmadụ tupu mmadụ asị na ya chọọ ịpụ obi ọ ife bụ ịpụ obi ka nkọwa ife bụ ịpụ obi ịpụ obi bụ mmadụ isi n'ebe obi wee gaa ebe ebe nke ya isi n'ebe nke obi o ọ bụrụ ebe nna ya bụrụ nwanne ya wee si ebe ahụ wee pụọ jee n'ebe bụ nke aka ya nke nke ya so o sigo n'ebe ahụ obi wee pụọ obi na nke ya ọ ya bụ ibu mmadụ isi na-ana nke nke ego ọnụ wee gara nke ya ọkwa n'obi ya bụ na be anyị otu esi eme ya bụ dịka omenala anyị si dị bụ na nwata tolite tozuo efe eji mmadụ eme ọ jee gwa nne ya ọ bụla nne ya ka nọ si na achọ na achọghị ịrụ ụlọ ọ bụla ebe a na-adịghị

wede mmanya atụọ mmanya nye ọnwa atasị ọjị a na-ewegwa ụlọ ya si ngwa ụmụnne bịa nọ ọbịfụ ebe a ebe a ka nye gị ebe a ka ya nọrụ ọnọ nke ya n'anya ụmụnne niile ya bụla atọ na ya fụrụ onye ọbụla tinye aka na ya ọ ya kpọfazi egwu na anọ na egosi ya na n'ebe nke ya nke ọzọ na-esokwa ya bụrụ na mmadụ nwere ike ịpụ obi site na ọkpatago ego ọ jee na ebe ụlọ ndị ọzọ ndị nwe ana o kpọọ nwanne ya na-edu gị ọ gaa ebe a go ana ogote ana mgbe afọ alụ alụ ya ọrụ ụlọ ọrụsị ụlọ afọ mgbụsọ ọ ga-apụ osi oriri na be nna ya ụmụnna eduru ya jee ebe afọ ebe abụta e nwa ya kpọọ ndị ahụ ga na basoro ya n'ọrụ erikọsịa nkọsịa gosi na fa abụrụgo gịnị agbata obi na ọ obi gobi fọm be nna ya site be nna ya wee gara bịa nke mgbe nke ya ụlọ nke nne na ọ bụrụgo obi mana diọkpara dịka ndị mụ na na-ebichi ngwuru diọkpara rapụ obi diọkpara ebichi ngwuru nọ ndị obere ọtọ mana omenala anyị gwara ndị niile ahụ ịtọbara oru maka dị nnọ o nwere ya achụpụra hmm. eh, be hmm. ya nọọ site na mgbe ọ kpatara ego ọ bụ obi arachụ na-ekpata ego ịbụ obi onye kpatara ego ya na ebe afọ ribe nna ya tutu mgbe kpatara ego omenala igbo bụ ife dị iche na nke ekwuru na anyị nwa arachụ mmadụ be nna ya arachụ mmadụ be nna ya anọ biri be ebe nna ya eche n'ọnwa anyị ebe ahụ tutu mgbe kpatara ego ekwu obi ọ dị mma ọ dị mma ya bụ na na nkọwa gị ịkọwagidere na onye tozuru oke ịpụ obi bụ onye na akpatala ego onye kpatara ego mm. bụ onye ga-apụghị maka ịma nchụ tinye ya n'obi gị ebe na-akwadobeghị ịlụ ụlọ eh, ọ bụrụ sọsọ onye na nwaanyị mm. na-apụ obi nwatakịrị nwa ikorobịa nwere ike kpata ego mm. si na ya chọ ịpụ obi o wee dị nkwadobe ịlụ nwaanyị e wee gosi ya n'obi ọ ma ọ bụ ala rụọ ụlọ wee pụọ obi ọ dị mma ka anyị na-aga n'ihu onye na ya ugwu Tony e nwere emume a na-eji efe obi emume wu ịchọrọ ife obi tupu gị gị ife obi ahụ e nwere emume ndị a na-adị eme n'obodo unu um, n'obodo anyị eh, ihe eh, nwoge ife obi wụ ọwụ ihe ọma hmm. ihe ọbụla ọgwa na ihe ọma kwesịrị ka e emeri ya ma arụ na iji maka ọ bụ onye onye riju afọ ejere ji aka mgba hmm. ahụ na enweghị ihe iji naanị ihe iji wee go blọgụ na ego simenti gị gba ọmịmị onweghị iji mana ahụ na ilele onwe gị anya dịka a na-echere bụ na ha nwere akpa na agwa gị eziokwu na n'obi ọma na dị ụfọdụ ndị gala ha gara skuulu amụchiala ụfọdụ ka na-akwabara ụfọdụ ka na-achọta eji eri nne taa gụnwa akpatala gị ego eji efe obi ị gaghị eje n'ụlọ ife ị na-aga ịrụ ụlọ ị na-adị bi n'ukwochi ọ bụrụ na ịkpọ ụmụnna gị sị ha ha bịara ta ụzọ soro ekele chineke a na-eme eme hmm. mana ọ na ọ dịghịrị gị echeghị na mmadụ ga-asị gị na ị ga-emerịrị mmemme bifọ tupu gị fee obi ọ gwara m ọwụ ndị ihiwuri isi na omenala nke tọrọ ọchịchị a ga-asịkwa gbuo ebule gbuo atụrụ mm-hmm. tupu ga efe mm. mana be anyị ọ dịghị ha adị ọ ịchọ ga-ekpe ụmụnna sị biko atụla m ife obi nna gị ya hụ na nna gị dị ndụ ya bụ ụmụnne ya mm. kpọọ ndị enyi ya ọ bụ ihe ọma mere azụta nwa mmanya gwụta nwa ụgba ihe ndị ọrụ dị nọ na ekele chineke eduru gị ga-atọrị gị aka ebe ahụ gọzie gị sị gị gịla ụmụ gị ebika ebe a ị ga-anọ ebe abụọ gara karịa ka ị bara ị ga-arụ ị ga-akụtu ụlọ ụlọ ala ka ị chọrọ ịrasị na ụlọ ala ga-emecha wuo ụlọ elu ị ga-anọ ebe a zụọ ụmụ gị ha ga ala bekee gaa ebe niile gọzie gị ọfụma mere omenala ọ dị mma ma onye jide onye na-eji gị echeghị m na ọ nọ n'ihu ọ dị mma ya bụ na iwe omenala dị aṅaa ga-asị gị mee tupu gị efe imela onye na-akwanyere ugwu onye na-akwanyere ugwu a na-echelụ nwa onye nze a na-echelụ nwa biko enwere omenala maọbụ ihe a na-adị eme tupu mmadụ efe obi na banwu dịka ka si kọwa na mbụ mm. na mmadụ tozuo ya na mm. ya achọgo ịpụ obi mm. ọ na-achọ ka ọrụ anụ nke ya ọ ga-ewere mmanya were ọjị wee jekwu ọbụla nna ya nọ ndụ wee jekwu nna ya ọ bụla ọbụla nna ya na ọdị ọkpara hmm. n'afọ nne ya bụ onye nọnyekọta ngwuru o buru o were mmanya afọ were ọjị o jekwu ya nye nyesị ya nwanne m nwoke ọ nna m na-achọkwa ka egosi m ebe m ga-arụ ụlọ wee bụ obi na-etozukwa m ọ dara anya sị nna ife anyị gwụ akwụkwọ ayé ìwé ụlọ ìwé rí isi um, ọ̀nà ẹgbẹ́ bọ̀rọ̀ hmm. àpàṣẹ èsì ẹ̀ ya òkè mgbede obodo alẹ́ yàgbé lágbẹ̀dẹ̀ òwúrọ̀ mọ́ yàfọ̀ ọjà dẹ́bẹ̀ wẹ̀kọ́ ní ndị ọ̀tọ̀tọ̀ fẹ́ lẹ́bi anẹ́gbẹ́rẹ́ fẹ́ mọ́nà òkèdè òwúrọ̀ àwọ̀ ọ̀jẹ̀ àwọ̀tọ̀ ọ̀jẹ̀ abakumaya tọ́wárí àwọ̀ yẹ gíní kẹ́nẹ́ ẹ̀kyẹ́rẹ́ kẹ́ síta mọ́nà òkè àbàtà ẹ̀gbọ́ nà ẹ̀fọ́ òkú ngwa pẹ̀tà nìkọ́sí a à kàjẹ́ gbèsè pata na egosi a n'afọ ọ ga-arụ ụlọ ebe ọ ga-apụ obi mm. onwezoghị eti ya aka maka akpa agbazu agbazu ezu ezu wee kee wee gbuo ya ma agbaja so egbuo ozu agbaja e kpụọ ya agbaja ọ dababa n'anya mm. ọ dị mma imeela onye ọka mmụta biko gbatu anyị enwere emume a na-adị eme tupu efe obi na bụrụ otu ihe na-aghaghị ime tupu efe obi ala mgba dịka ebe anyị dị bụ ị ga-ejiriri mmanya mm. na ndị kansụl nshi ejighị agba aka akpa ala ihe ma o jighị ahụ ya ejiri mamịrị ị ga-ejiriri aba mmanya ukwu ndị gwala eji akpa aba mmanya ukwu mm. ya sụgbuo ya ga-eji asụgbu ya asụgbu mm. ọ dịkwa nnukwu iwu megidere si lekwa ego ụlọ ọ bụ ma ọ bụghị ya ị gaghị emeta kama dịka ala nkwanye ugwu iji vụta mmanya a gaa sugbue gaa gbuo oke mmadụ ọ bụghị ha ụmụnna niile ọ bụ oke mmadụ nọ n'ezi ọ bụkwa ya bụ onye ala ọnụmara ndịla aka mgbe ị kpọrọ oke mmadụ a were mma nsogbu mma ya nye ya ọ ga-adịrị ịkpọtụ ndị wee sote ya mmadụ labụ ma ọ bụ atọ ọdọ ọ ga-egwaghị la ya nụla ahụ ịkara gwa ma ịlọgharị ya ehi n'otu ehihie ịlọgharịrị a ga inye gị gwa gị ehi ọ ga-ebụ ehi a ga-ega nye gị hụna kama dịka ọtụtụ ha kwuru dịka eh, onye nze kwuru na eh, maazị toni n'ala ngwa na be anyị ọ na-awụ mgbe nwoke tozuru ịlụ nwaanyị na ọtụtụ ndị o meela ọtụtụ ndị mgbe ndị a na-agwa atụnye obi a ha ya mgbe ya nke ya mee laka anyị n'obodo ka anyị lụọ isi ọma ngana a e ga-elụcha nwaanyị a ahụ gbuo ya anya enye gị ya bụrụkwa nla ịnọla nke nna gị ọ dị ndela anọla nke nna wee atụ ewu obi ọ bụghị fụ ụka otu a mgbe gị na gbuo ọ bụghị na-eche ịfụ ụka ebe ka anyị gbuo ịnọla nke nna gị atụ ịga ala eleme anya nna gị na nwa nga anyị nọ si ka imetagori tupu gị alụọ nwaanyị gị si atụ ego obi mefuo atụ gị adaghachi ire nke anụla nke nna gị nke a bụkwa na ọ bụ ọpara nwe ezi nwe nka dịka a echere nwa kwuru na maazị Tony ọ dịghị onye na-ebi n'ụlọ nna ya chụfụ ya ọ mgbe itozuru adị m ilubekwa na nwaanyị ekweghị kata ụka sịle gị ịchọ ala laka ka anyị nweghị ike ọ mgbe e lụrụ nwaanyị asị ee onye na ahụla ọ dịghị o ji ala eme ma ọ bụkwa na ọ bụrụ ụlọ ịkpatakwa nne ego ga agawala ụka nwaanyị ịnọla nke nna gị ehe asị ngwa enye ebe bụ ọ chọrọ ịrụcha ụlọ tupu ya na-akpọbata nwaanyị ya nke bụ ọtụtụ ụmụ okorobịa emeela ụmụ nke ga-alụcha nwa obila ke nna ya lụọ nwaanyị a ga-atụnye ya ihe dị ka otu esi akpọ ya fọ maọbụ five pọt ma gị mara ihe na-eme o ele abụọ o ele atọ mana dịka o kwesịrị ala chetakwa ihe o ji mkpa na ị ga-ewetara mmanya ọ dịghị ụgwọ ọ bụla eji ekwụla ya ọ bụ ihe nketa gị n'obodo ọ dị ka ahụ amụghị ebe ka mgbe emeela a ga-adị chọọ isi ile eze nwoke ọ bụla amụghị otu e esia ya asị onye ga-achọrọ irecha ka ya ree otu mkpa ebe dị ya mma ya ebiri nke ebe ọgwụ la ala ngwa ọ dị ọtụtụ ụmụ okorobịa leje abụ o nwela ndị ka e mere wee ree gị ọ bụ ha ọjọọ mmadụ ekwesịghị ire ala ka anyị nyere gị ịzụfu ya azụ a sị na ọ bụ nkịta gị ga-ere ya gbaire ya ọ ga m anya ukwu tira ndị ka ọ ere bekee hmm. nke bụ ifu obi na ala mkpa nwere usoro na-eji eme ya na aka anyị ịlụbeghị nwaanyị hụtabeghị nwaanyị ga-elụ hmm. dịghị onye ga-ese eto ego obi hmm. na omenala ihe jụrụ ajụ ị ga-ejiriri mmanya nwee nsogbu ya la ji onye na-alụbeghị nwaanyị na aga atụ ihe ọ dị mma ka m jụọga ji a n'ụzọ dị taa ọ bụrụ na okorobịa etopụta ọ lụbe nwaanyị mana ọ kpatala ego ọ pụtara na ọ ga-efele obi okorobịa atụfụtara na kpata ego na-achọghị ịlụ nwaanyị o ji ego ya na-asa nshi ele ji ama n'ụdị mkpala etozu ụlọ oke abụghị nwa ọrịa eleji amala nkorobịa n'ala igbo dum eleji amala dị mgbe tozuola oke abụghị digrii ole ị nwere ọ bụ ojikwa oji nwaanyị n'ihi na ndị ka sị na onye ga-ekwe akụ ma ma tefta mkpịsị aka ya ọ bụ oji nwaanyị ọ bụ ya bụ ntozu oke ọ kwana ya mgbe ndị ka anyị ọdịbego onye lata ilu obi na-ejibeghị nwaanyị ife na ụmụntakịrị wele etolubeghị ịlụ nwaanyị ga-aga isi agwa gị akụkọrọ nwaanyị ata iwe ọba akara nọ wee bu ụzọ abụọ were ga pechata ụgwọ nwaanyị asịla nwaanyị ọzọ hmm. ọ dị mma imeela ihe ọsịsa gị juru afọ igbo bụ igbo anyị ga-aga n'obere ezumike anyị lọta nọ anyị ebidokwa n'ebe anyị kwụsịrị unu Registration is ongoing at Living TV Film Academy, Aba Abia State, for candidates wishing to study filmmaking and mass communication for skill certificate training and degree programs, including mandatory NYSC post degree service. Courses offered are Department of Journalism and Media Studies, Broadcast Journalism, TV Presentation, Filter Journalism, Department of Film and Multimedia Studies, Cinematography, Acting, Video Editing, Film Production, Website Designing, Modeling and Makeup, Beat Making, Screenwriting Writing, Theatre Arts, Department of Broadcasting, Script Writing, Journalism, Reporting, Software Programming, Mobile Cam Web App Development, Audio Production, Graphic Designing, Digital Animation, Special Effects, Social Media Management. Entry qualifications. Candidates must possess 5 credits in WASICAM GCE, NAPTEB or equivalent. We have the following technical infrastructure for students' skills acquisition. An arts theatre well equipped for modern digital television and radio studios open for hire to the public an audio suite for music production, soundtracks, sound effects, jingles and voiceover, etc. Our 50 feet by 40 feet chroma studio, largest in Africa for special effects, world-class rendering facilities for post-production rendering, animation and cartoon technology, assorted professional cameras, drones, etc. A film village with epic and village houses for theater arts and epic films making. Our studies are skill-oriented with well-qualified academic and technical teachers. We also admit students on industrial training and internship from other institutions. Professional license will be issued to graduates to practice as professionals by Bollywood, a registered professional organization for filmmakers. Wow, what are you waiting for? Rush now and obtain our admission form with 2,000 naira only at our main campus, number 1 Judges Road, 5th floor, former UBA house by NEPA, Waterside Descent, Aba Abia State, Nigeria, or visit our website radio livingradio.com.ng, the academy www.livingtvfilmacademy.com. Email livingtvfilmacademy at gmail.com or call 0805 367 3900 or 0816 641 1400. Signed, registrar. a bụ na oge ezinụlọ bụ nke anyị na-ewetara ụnụ n'ụlọ ọrụ Living telivishọn tupu anyị aga obere ezumike asị m na anyị lọta na anyị ga-ebidokwa n'ebe anyị kwụsịrị ma ọ bụrụ na ị chọrọ isonyere anyị n'ihe emume a na ị nwere ihe ị chọrọ itinye ọnụ ị chọrọ itinye kwuo otu esi efu obi n'ala unu ma bụ na ị nwere ajụjụ ị chọrọ ịjụ anyị hụ na ịkpọrọ anyị n'akara ekwentị a efu itoolu otu isii asatọ abụọ asatọ anọ itoolu itoolu anọ aga m akparịkwa ya ọzọ efu itoolu otu isii asatọ abụọ asatọ anọ itoolu itoolu anọ ka anyị na-agakwa n'iru. nze ọ gị ka m ga-ajụ ajụ nke ugbu a biko kọwatụrụ anyị uru maọbụ ọghọm a na-adị ahụta ya na isiokwu a bụ ife obi dịka omenala Igbo siri hmm. ekwu onye na mbụ si na ịpụ obi nwoke tozue hmm. fụ na ebe ahụ nọ na gwurunye ọnụ hmm. ọ batakwara ya na ya chọrọ ka aja na ga nọrọ onwe ya o wee kwuo o wee jekwu nne ya na ọ bụla nne ya ka ndụ ojogwo nke ọpara bụ onye na-elekọta ngwuru hmm. wee nye ome omenala dịka esogbu eweta ọjị weta mmanya wee kpọọ ndị ọzọ enye gị anobi ana obi ahụ ị na-enye gị abụrọ ka ị wee jee araba hmm. ma iji wee onwe onwe ya ị onye na be ka ọ bịa ya bụ mmadụ ịnọrọ mm. onwe ya bịzapụrụ onwe ya mm. onye chọọ ya kụọ akara kụọ akara ụzọ bịa ọfụ ya ma ọghọm na-adị na ya onwe ọghọm na-adị na ya na-abụ ọ bụrụ na enyeghị a n'obi afọ mana ị nwere ike iji ịlụnwụ n'afọ ịghọtago a na afọ bụ nke nwere ya anaghị ya maka na ezu ezu wee nye gị ya ọ oke nke gị hmm. n'ezinụlọ afọ hmm. n'ezinụlọ nna gị kalama na ụfọdụ na-abụ enyefa fewere ya dịka otu osiri kịta ụwa kịta ife gbanwe agbanwe ife isi ike meziri ụfọdụ were nke ha fele wee chụla ego hmm. elezie ya olezie nke afọ enye ya ọ na-echetakwa na nwuru nne ya ebe diọkpara nsogbu ka o nyekwa ya n'ọzọ ọ wesịa na enyego ya n'obi gị nwezi ife ime bụ na ibiri n'ụlọ ebe a mmadụ agha achụ achụ n'oke nke mgbe ọ bụla iji nweta ego ọzọ ọ ga-esi ya ọ dị mma gwa anyị aha gị na ebe isi na-akpọ ndewo aha gị na ebe isi na-akpọ awa Alex. Alex. na-akpọ from Port Harcourt. ọ dị mma imeela gaa n'iru. ihe m sị ka m kọwaa na ndị nna anyị ukwu na-ekwu mm. ịma ọwụ na family land eh? mm. family land e na-ete ya ekwesịrị ịga ala ma onye ọ lụọla nwaanyị ma ọ bụ alụbe nwaanyị dịkwa gị eke gị oke nke nna ya ma ọ kwarụ na nna onye ahụ anwụọla ọ na-ala nọ na afrịka eme ndị ọkpara gị eke ndị ọkpara ga-atụwa n'ebe na-alụbe nwaanyị dapọdọ sọ ebe na-alụbe nwaanyị aga ga-eke gị gị oke nke gị tupu gị lụọ nwaanyị eke gị gị oke o kwere na omume nne m onye mere na ala famili land ekee ya because abịasị ka abịasị asị ka abịa chewe mgbe mgbe mgbe e mkpa nwụrụ mm. asị ka abịacha mgbe ịlụrụ e nwaanyị e mpa nwụọ gwala mm. eke bụ oke ala mm. dọpara abịa uwe nye ụlọ ụlọ nwaanyị ya na nwunye ya na ụmụ ya adọrọta the land amaghị ọtara eh. so ka ego ekwu eziokwu oke ruo mgbe kwesịrị ike ya ekee ya onye iberibe onye iberibe elekwana onwe ya anya na ọ ga-adagide iberibe ka ahụ gbasaziri ya uwe ụgbọ ụzọ ụwa na-eji adụ mmadụ ndụmọdụ mm. ndewo na ọrụ ya ihe nsị ka m kọwa onye a ọ na-apụtakwa okwu n'ezinụlọ e. mụ agwụja ọ pụtara okwu n'ezinụlọ m mm. e, e, maazị alex dịka ọ dịghị onye ọbụla dịka a na-eme ya na be anyị ọ dịghị ihe dịka family land anyị land awee ha na-akpọ communal land onye ọbụla a mụrụ n'obodo ga-eketarịrị oke na ya nke bụ ọ dịghị ihe dịka dịka maazị Tony kọwara otu ọ dị na be gị otu ọ dị na ebe anyị na ngwa onwe ọbụla nwoke ọbụla mụrụ ga-eketarịrị ala nke ọ dịghị ihe dị ka nna nwụrụ ma nne nwụrụ ya emeghị ga eketa ala mba ị ga-eketarịrị ya nke ọ dịghị ihe dị ka otu ahụ mebi n'ihi na nna gị anwụọla mba anaghị eme otu ahụ kama ha dekwe ebe ahụ nna gị si lita ọkpụlọ ebe ahụ nna gị si lita na omenala anyị na ọkpara nwe ya na ị nwekwara ọ bụkwa okele ọlụgụkwa ibigide ebe ahụ tutu ruo mgbe ị ga-asị onye anachi ketara niile kpatara ego gịnị nke eme ego achọghị ife obi hapụ elebe anya nwa otu ọnụ ụlọ mama abụọ ibi na be nna gị ego emega achọwa na ife obi unu amụbaala ịlụọla nwaanyị ị ga-amụ ụmụ ị kwesịrị inwe azụ ụlọ nke gị anya bụrụ iji achọ n'ife obi otu ọ dị n'omenala anyị kom dị na mba na-eghere ha mkpa nri sọ ya ka na-akọwa n'omenala nọ n'otu maazị toni ji kọwa na na-echele nwa nke ọ dịghị ọgwụ ihe dịka uwe otu Mm. kama ọ dị iche n'iche imeela mm. onye mmụta nze ana-echere ịnọ na-akọwata ọghọm ihe ọghọm dị na ah. ife obi tupu onye onye akpọrọ na-akpọ n'aka ekwentị ngwa gaa n'iru ife ọghọm na-arabata na-abụ dịka ọ bụla onye na-azụ afịa mm. mgbe ahụ ọ bụ ebe ya n'obi ya mm. o wee bido lụbịa mm. onwe ka egosigbu ya ọsọ n'aka mm. onye anya n'ebe a ọfụrụ ụzọ ọ na-anya ebe ọfụrụ ụzọ olu ebe afọ obubiri ya ọkarị afọ olee ya ego n'afịa ee ka o wee gịnị ka o wee pụ ndụ ọ na-anya bụ na ọ karịa ya olee ya olesia ya ego adị n'afịa na onwe gọvanọ ya nwere achụ ya na ya nna ya afọ ọgbago ihe ọ onwe ka esi gozikwu ya ego ọzọ ọ jezie ebe ọzọ goro aka ọ nke afọ enyere na ya ọ bụrụ ka o ji ego egozi hmm. maka ọ tọpụ n'obi na aka adịgo etoru etozugo ịpụ obi o rụọ ọrụ famịlị ya pụo obi imeela nze onye ọkammụta biko kọwara anyị enwe uru na-akpọ a na-ahụta na bụ ife uru dị n'ime ya buru ibu ndị ebe a na-echele nwa asị ya na awụ dịkpa eh, ife ekwuli ife akwụna ịhụla nne ya ndị mgbasa ọbụ eji abụ esita nwoke fuo obi hmm. esita nwaanyị bisie isi ilu ya na-akọwa mbụla bụrụ sitakwa nwaanyị ala esi na-efu obi ya uru ya mbụkwanụ n'ụlọ mgbe ị bara ka ga-ebisara ahụ ya ebisara ahụ n'ọrụ aka gị na ọrụ onwe gị nwekwa n'azụ ụlọ ị ga-ime ihe ọ bụghị ka ịkụnye e ihe ebe a ma ọ bụ ịdọ ihe dịka abịrịka we ma ọ bụ ngwa uwe ma ọ bụ ngwa uwe mmadụ abịa sị gị la kene kene ịdọrọ ebe a ekwesịghị ọ bụrụ na ebe e nwere ọbara ya sị gị na ịkwesịghị ịdọ ọhụ ọbụla ebe anyị ya mgbe ahụ ya na ejizi nwayọọ na-agwa gị na etosila ka ifu obi kebe ifu obi uru ya buru ibu ọghọm dị na ya dị ka onye nze kọwara awụ ọ ga bụrụ na e, nwamkpi etoghị eto were ọgọdọ ọ ya nsogbu dị na ya ị na ọ bụrụ na itozughị oke gị kwuo okwu ife obi ọ dịghị ihe ọzọ ọ dị ndị na-ebu ihe ọzọ n'obi nke bụ ire ana mm. dịka ala a na-agala ọnụ na ngwa ugbu a ọ dị ọtụtụ ndị na-ebu obi tọpụta wee gaa rie ya nwaasị na wee chọrọ ife obi gwa gị akụkọ ya otu nwaanyị aka ọrụ otu aba shinap ga dọ ile isi ya sị lawa alụọla nwaanyị inye were ya ọ bụ eziokwu onye a bụ onwe ya na ọ dị ime kpọta ọ ga-abụkwa ọ ghọọla ihe ọghọm dị gwara ezinụlọ ya n'ihi na ebe ahụ o si pụọ n'ụlọ nna ya elemeghị anya ọrụ ọpara na ebe a na-arụtabeghị ụlọ nna ya ya wụrụ n'ụlọ ọpara ọ bụ ike o werele ya nye otu nwa ya nwoke sị ka ọ nọrọ ebe a mgbe onye a ga-achọwa ịlaghachi ebe ebe na-atụnyere ya obi e ịwụ mm. na nsogbu adịla n'ezinụlọ so onye emebiela ọtụtụ ihe n'ezinụlọ nke bụ ọ na-adị mma mgbe mmadụ tozuru ọnya akwụkwọ n'uru dị na ya itozu oge gasị ihe ya e ghọtagodi ahụghị m otu mmadụ ga-eji ere ebe obibi ya dịka maazi toni kwuru na onye ojii ngalaba anọ emegene 4 plus ji emechaga ya dị na abụọ ya ewere ewere e abụọ gabe ya bụ aghọm dị uru dị ya bọtụ uru dị ya ka ukwuu mana ọ bụrụ na ị were ya nye onye ọfọgori onye arabanko ya were ya were mere arabanko nọrọzie wụrụzie nsogbu nye ụmụnna ya hmm, imeela onye ọka mmụta onye na-akwanyere ugwu ị nwere ihe ntinye ị e nwere itinye na okwu nze na ọkammụta kwuru banyere uru maọbụ ọghọm nọ na ife n'obi otu ka anyị na-ekwu maka na ndị ụlọ anyị ndị ọrụ ha si ka ụlọ ha ihe ọrụ ihe ọrụ ezinụlọ ọbụla nwere nsogbu ha hmm. nwekwa ihe aṅụrị ha ọ bụrụ na ibiri na nke nna gị ya bụrụ na abịa mụjuo ụlọ ụfọdụ ndị mkpụrụ mmiri ụfọdụ ndị ofe ogori ụfọdụ ndị ma ụfọdụ ndị pụrụ ọkụ mmekpa ahụ nọ na ibikọta ọnụ bụ na enweta iche zụta nwa otu eletrik fan hena efoyi se agora gospel meeting naquela yɛlɛra o new year ma christmas ke ba ya yefe kɔgɔlɔ mɔ ye yefe cage nke 2023 ma e lɔla august meeting 2024 e na atɔ si ya atɔ e nwere que ọpara nọ n'ụlọ não. otu o jiri dị wụrụ ya ịchọwa na ihe ya achọwa gị ma onye mgbagwa ya onye atachi mm. ọ na-achọ ihe <laughs> onye eh. zụtara ihe ife onye awazi onye ata eh, eh, onye mgbagwa ya ụlọ onye atachi ọ na-achọ ihe gị mechie n'ọnụ uru nọ n'ife obi mm. karịrị akarị mm. ife n'obi dịka onye ọkammụta ga-akọ ọnụ nwa akwụkwọ aṅara n'azụ ụlọ dọọ ọnụ nwokazi dọọ ọnụ nwa nche eji emeta nwa mmiri ọkụ pụta mmiri oyi na ugbu mana ọ na ka nna gị ka ị ga gị ibi aka sị mba mba metara aka enwere m ji ji eme ya hụrụ planten ka ị metara ihe na azụ ụlọ nna gị iwe ọpara onye bekee na-akpọ transit onye mfụja afụja gị aga iburu planten ya akata asịghị ọpara nne ya mba plantain na mba gị hapụ ya na enwere eji aga basa gị ha ọ gwụrụ ka ọ gịdọrọ ya mana egbughịla gị obi ife obi ihe niile ọ onye na-apụrụ gị nwere ike ihe gbachi ah, ị na alọ ihe niile nọ otu iji dowe asị sị eh, nnabekọ ụmụ anụmanụ ọnụ ya sị onwe ya otu mm. mụ onwe m nọ ha n'agbanyeghị na ahụ m na ama nna m efere e m obi ihe m jiri fee obi agwara na eji m fee ya obi <laughs> ọ ihe ndị m na-akọ nke ọgwụ ọ m kwesịrị etu ibi chiama ma ghara e, isi obi gbata ọsọ ndị ịhụnanụ e, e, ezinụlọ ahụ ga-amụ ụmụ okorobịa asaa mm. asaa ma ọwụ m Dangote nọ na Nigeria a na-ezugide zuo ma waya ejiri waya ọkụ n'ime a na-asonye ribisi ga-aṅụ mmiri ọ asị obi <laughs> ife obi uru nọ na ya karịrị akarị uru na ya karịrị akarị ya were ya ndewo ọ dị mma ya bụ na iwu emegideghị isi ọkpara ife obi efele m efe ka m na-agba onye na na ya efe apụla m apụ ata afọ iri m pụrụ ara nshi obi so ha maka ebe a na-atọpa n'ihe a karịa ebe ihe nọ mm. ọwụ nna gị retired teacher na-enweghị 5000 gị na-adọ isi ebe ị na-adọ nwere ya iji ụmụ gị na nsogbu ha ara ha ebe ahụ gaa ọ bụla ma ebu na ọgụ maka mkpa ụcha ogbe pọvati ndị bekee ọ ya ụcha nsogbu ọ ya na-adọ ihe mana a anya ya na ụlọ gị gara gwa gị eziokwu gị ghara ha ebe ahụ nsogbu mana ọ ebe omenala a na-akụ ire omenala ugwu ya wụrụ na otu ọ dị a na ọ na-ara ahụ ịhụ ọpara fere obi kama ọ nwee ọ ga agba ọ bụrụ na ala egwu nwere ebe ahụ ebughị ibu ọ ga-ọ nwere ike ịmasị gị ịzụ ya ala ma ya mm. ịrụ ọgbanụ gị chọzie kawụ na mmanya n'omenala dịka o si dị ihe ebe a ebe a na ala ngwa ọpara anaghị efu obi ọ bụ eziokwu na be anyị dịka mgbe m chọrọ ifekwa obi nna m na onwe ya e, gosiri mwute na n'abalị na ọ ya masịrị tie ya nsogbu makara kusire dina onye gi lo mboro tare yene kwe kia obi mali wonye kuzi salari ga agri ono ge mo ga mu mu ina sa inde mo ka sa wonye zurazu ira sa mba oi wa para ile ti sha hapo ile shi obi me fu ile shi obi onye kwe ile shi obi ya ba obi ni ya ti si mba ale ma ebe la aka nwere ajụjụ ahụrụ m na onye kwesịrị ife obi bụ nwoke na enweghị ihe gbasara nwaanyị na okwu a ọ dị mma ile anya na ọgbọ anyị na ugbu a ọ na-abụ nwa agbọghọbịa lụkọta di ya ebigharịa laghachite n'ụlọ nna ya mgbe ahụ o bigharịrị laghachite n'ụlọ nna ya ya bụrụ na onye ekeela ihe ya sịla ya achọghị ịlụ di ọzọ elee ọnọdụ ya ọ bụrụ na ọ bụ nwa agbọghọ kpatara ego ya sị ngwa achọrọ m ịnọrọ nke m enwere onwere e ọnọdụ enwere ihe a ga-emere ya ele ihe bụ nketa ya na omenala anyị na mkpa hmm. ọ bụ ihe mwute ikwu eziokwu ọ bụ eziokwu na iwu akwagidoro ya na ngwa na mbido kemgbe ngwa bidoro ọ dịghị ha na-eji ma nwaanyị akpọrọ n'ihe gbasara iketa akụnna hmm. ọ naghị eme eme nwaanyị lụkọtakwana dị ịlọgharị ebe nna ya abụghị omenala Igbo ọ bụ eziokwu na ọ na-eme ọ dịghị omenala na-akwado ya mm. kama ọ ga-abụ o nwere ike mee dịka nke na-eme na nke anyị mgbe o nwee nke ụkwụ anọghọ na ha siri okwu kama aka gbadara di ya ha akpa ya na-agwazi ya eziokwu ha eke ụmụ ke nwoke akpọrọ abụọ lawa ebe ke ha nke nwaanyị akpọrọ abụọ lọta na ụlọ nna mm. anyị nabatara ya hapụrụ ya ebe ahụ kpọtọ ekwensu ga-ekpo ya ọkụ bụ ma nọkọta si na ehe otu a ya batara kwanye na ụlala ya pụtara nwoke abanyeghị ebe ọ nọ mụọ na ndị enwe ya ya sịla ga aga ike nwoke ahụ obi lala ejeghị ahafụ isi gwara otu n'ajụ mm. eh, so anaghị eme ka ahụ eme mana ebe udo dị na ịhụnanya dị ụdị onye alabata ilemeghe anya ya wụrụ na ụụ na ọwụwụ agwa ọjọọ chụlatara ya mm. ọnọwuwe kwanaghị ha ọ agwa ọjọọ chụlatara ị ga-achụpụ ya mgbe ahụ ọ bịara mm. mana ọ ga-adịziri ya isi iji ya oyi ya nọrọ nọrọ ire onwe ya ugwu a ga-ahụrịrị ebe ọ ga-anọ mm. ya nọrọ ebe ahụ mana ọ nke ese na ee mebi ọ batala ka ya na ọpara bịa dọwa ala nna ya anaghị eme ma ọ nwee eziokwu na iwu nke ụlọ ikpe ọkaikpe kewu high court mm. kwadoro na nwaanyị kwesịrị inwe nketa amabe mgbe omenala mgba ga-anabata nke ahụ mm. mana otu ọ dị ugbu a ọ dịghị pọta ọ bụrụ na ụdịrị ha eme a na-anabata onye ahụ nyekwa ya ọnọdụ nke ọ ga-anọ mm. ọ ga-anọkwa nsense onye na-ekwe ya okwuto biko tinye tọnụ eh, ahụ isiokwu chara ka ọ m kwuru iwe atọkwa ya atọkwa ya eh, eh, ndị bekee si na ọwụwụ experience eh, ihe otu o ji metụta m na ezinụlọ gị nna m nne m mụrụ ụmụ nwaanyị asatọ mụọ ndị nwoke anọ otu nke otu anwụọ otu nke nwoke anwụ anyị fọ anọ na ndị nwoke atọ agbịarị karịa otu ahịa ejidezi ọla afọ nwaanyị nke abaghịkwa ma ọmụju ụlọ otu na ndị nke nwaanyị alụọ di pụọ ya na di ya ese ya kara anya ahụ ọ kara na di ya si ya pụla lọ n'ụlọ ihe m nụziri na a na-akpọ blọk na a na-agba aja na nwa bekele ebe ahụ fọrọ anyị agora não é body here go. Mada go ni ekure mari Yes. Ele o da mu le sisi. Awon mu le foro ja tara ha we ni onwe. Na bo mo ta am na ibu ni ibu. E ko se ka kwa tani mo no go de copa, opa. Ele ga na sizim na so ya jore bia. Na rua ya ya no village ya na to be ga. Ya na feel comfortable. né não, na na to be ga tie some rooms. Na mo ni kwa n'amakɛ n'amakɛ ɔ n'a bɔ ɛɛ an ma yajɛ sa a sinsin ka olu se ɛɛ polisi barak ka kuma ta kuma yi jina ka taa na kɛ y'a lɔ se bi a se ka e ti yɛlɛ ana ye mɔdi y'a yɛlɛ ɛ eh? eh, na yi ɛ ɔ n'a bɔ ɛɛ n'aw ne jumɛn a bɛ a ba nɔ mɛ e bɔ ne b'u jɔ ta siɛ mɛ ɛ ɛhɛn n'aw ne jama sigi n gwana na mɔ na ŋun bɛ e bɛ bi e siɛ dị eh? gburu otu n'ime ndị nwoke ndị ga afọ afọ mm. ya esoro gị n'azụ mm. eme ya dị ka ọnwụ ya na-arụ ya eh. ị ghọtara mm. ya soro gị nye ya ego eruo n'ahịa ya na-akwụ ụgwọ simenti akwụ ụgwọ aja akwụ ụgwọ oji buru ya lọta ibi n'abalị na ọgụ ka a na-arụ ebe ị gara anọ na ịlọta ọnwụ nke ịlọta gba ọla aja akpụ ụla blọk a na-eme ememe ajụ eme gị eruo taa ị ehe awa akpa na agba ara na ala ya a na-anabata nwaanyị ma ya were obiọma lọ nna kewere ihe dịka ndị iwu na-ekwu ụlọ ikpe suprim kọt na-ekwule na nwaanyị ọbụla kwesịrị ka ọ na ekewe ihe na eke ya nsogbu adịghị na ka a ga-eke gị nke nkenye ọnwụ nke na ịha ala dị gị lọ anyị agazi ịdọkarị n'ụlọ mba ọwụ mgbe aha nna gị dị ndụ ka ọ ga-ahụ ya ekewe ihe ye ahụ na nwoke ekechara ihe ya nwụọ gaa gị ezu gị ịlọ mba chefuo ya onwe isi Eh, maka alụghara alụọla hmm. ụmụ agbọghọ ndị na-ege ntị ha ga-ekwe ya ịlụghara ịlụọla ịlaghara ịla ala ịlọọla ịwọla ụsụ kwetere na ihe mmụta na onye a na-akwanyere ugwu ga-enwe ihe dị iche ga-etinye ya na nkenke eh, atụmatụ ahụ hmm. bụ ife ka ọ bụ hmm. mana ebe m ga ma ba ko nyagbe do ko niya ko e ba to ne kusin na o ko na o mo izu ka ndengwa se o mo izu ka ndengwa se mm o ga to lo bele wan ni ke oke mm sina ko ke wa le bata mm o le bata sia anya asi me no no nya ma ko ma ti afia ego abasement ma gosi no nwanne nwoke ahụ enye ego onye a na-arụrụ nwanne ya Ebọka ọ ga gị n'ọnwụ na enwere ọra nwanne ebe ọ ga mana hmm. dị ka agwala mbara si eme ịma a na-azụ nwoke na-azụ ọ bụ na otu ebu otu ezụ na ka ị ga-ezukwa wee a na yunivesiti ọ ebe na nwoke na be nna ebe anyị natara enweghị ugwu ebe ahụ maka a netụkwa ụmụ nwaanyị debe ebe a ndị a be ha bịa gaa izibe nna gaa izibe ịbụ onye ọbịa awara awara ka ya ekenye gị hmm. kalam ife ma a ga-eme bụ na ofu nne nna gị onye nne m gị na-ere agwụ kalam okwu ga-esebe ọkpọrịsị ada nwaanyị na ebe onye pụrụ obi ife bịa ọ bụ na eji e, e, na otu o si edozi gị na di gị mana ka onye gị ọ ga-adabata gị gị ebe a kẹwàá fún okú àfọwọ́ náà ọbúrò kẹsẹ̀ kẹ ọbẹ̀ nzọba ezinụlọ náà ọsì kẹ alọ mba owó ọgbọ owó gbé kíkiri ọwẹ ịzọ olugbu ma ịzọ ọgwụ ma ọtazị ezinụlọ maka ọ nwaanyị anabata ebe afọ nwee ruru afọ nwere nwere nwere ọka nwere ebe a so ife a na-ekwu ofu igbo ofu onu ga na-azụ nwere ife dị iche na ya kalama nghọta ife na ko wata ndị ku hundi ko wala bade kebe digo gane me masango no kai twa ru bari fege me fa ya ko ngo ke ebe jogu no ta ta baro ngai ara fu sa ya ka le bo na bulo ego la ro lo mu ya no not na ko pa dunia lo bulo jego o ge bo ga na amozo zuana ruano maka ya lo mu ya imela nyenze ndị bekee ka m tụgharịa ya n'igbo atịghị gị obi ka ị ree ya ị ọbụkwa ọ bụkwa gị nwe ebe ahụ ya bụ na ị gaghị atacha achịcha gị jidekwa ya n'aka achịcha gị abaala gị n'afọ ka ị kpachara anya na ihe ọbụla ị na-eme n'ihi na ihe meziri emezi a na-akpọ ya nwa mma onye mmụta ọkammụta chinedumadiele imela n'ebe a ịnọnyere anyị n'oge ezinụlọ n'ụbọchị taa biko ịnwetụrụ ndụmọdụ ị ga-enye ndị mmadụ ndị ntorobịa ndị na-etota etota na-ele anya na a ga-atụ ihe obi gbazie ihe obi ee ọ dị dịka m na-ekwu ha ana m ekwukwe ya dịka ọ dị n'obodo m ma m na-ekwu ọ na-awụ ihe ọjọọ na ndị nna nna anyị ha tọchara usoro ụkpọala ya na-aga mm. ya elu n'ihe unu na-achọ imebi ya ọrụ na ọnwụ na ala unu si na itozuru inye ubi baghị uru gị bi dọwakwa ebe a nna gị si na lekwa onye nwe ya ndị a na-anọkwana ya ka nwe ike tụrụ ya gagharị ọ bụ ihe ọjọọ ala dị ka ebe a na-alụ nwaanyị ala dị ka mmadụ ọhịa mere a na-eji emere omenala ma erie ya nke bụ onye ọbụla kwesịrị ịkpachapụ anya ọtụtụ ndị na-emekwana nihe a dịka maazị todi kwuru ndị mkpụrụ ihe ndị mkpụrụ mmiri na ndị mkpụrụ ose ọha ndị na-emebi yawo atụmatụ a nke bụ onye ọbụla kpachara anya itoruo ụkwa oge ya daa itoruo oge ịlụ nwaanyị itoruokwa n'oge ịrụ ụlọ atụnye gị ala gị mara na nke a gị mm. wepụkwa n'anya na nke onye ọzọ anya ukwu adịghị mma mm. onye ọkammụta imeela onye na-akwanye uto agbanyere imeela n'ebe nọnyere anyị ụbọchị taa biko gbazitụ ndị ntorobịa ndị na-abịa n'azụ olu otu ha ga-esi eme ma ha toruo inye ha obi onye eh, nọ na ya ọwụ nwoke tocha ya echere n'ibe na ndị ya na nwoke na-etoro ibe ihe m na-adụ ụmụ okorobịa ọdụ bụ onye ọbụla ga ọkụ onye ọbụla tarakwanụ oke ọ ga-atali dịka m na mbụ sọ onye gị ịnụ mkpụrụ ụdara ịnụrụ oke ike ya ihe na-ebutecha mmekpa ahụ otu onye ga na-agba keke high purchase ya ga-amụ ụmụ itoolu ọ ya hụ nsogbu onye ọ mere oke oge ga gaa ọkụ ịmụta ụmụ abụọ ma nwa atọ nwa nke ahụ nna gị nyere gị ga-ezuru gị laha ọkụ ị gara nye gị aka gị zụtakwa otu ọzọ ezu mana ihe na-ebute eketa ere ewu agaghị ọkụ onye ọ bụla were ihe nna ya kpatara tụkwasị obi anyị na ndị nna anyị gara nkụzi were penshọn na gratuiti a na-agwụ agwụlọ awụrụ na m ga- ọkụ ma dịfuo ụmụ okorobịa onye ọbụla gị ọkụ ya wụrụsịkwarị na nna gị wụ dantata ba karịa nwoke anụ ga-akwa ọkụ ga ọkụ lepụ anya na ihe nna gị ga ọkụ ekewezie mgbe a ga-ezi ekezi oge ya wụzie oke amaala oke jara iwetazie ka gị chineke ime na ihe ọpụtara na abụmụ afọ n'eziokwu ụmụ okorobịa onye ọbụla ga-eje onye ọbụla leruo anya ndewo nze a na-echelu nwa n'obosi imeela n'ebe ị nọnyere m n'ụbọchị taa biko enwere mgbazi olu ị ga-agbazi ndị ntorobịa ndị so gị n'azụ na-abịa dịka ha ga-etoru ife obi daalụ nwanne m nwaanyị ife iwu ife na-eme dịka ndị otu si wee kwucha ofu okwu a ndụmọdụ a ka a ga na-enyekwara na dịka nsogbu na mbụ na be anyị ife anyị na-alụ bụ ọrụ oyibo akwụkwọ ka anyị na-agụ ya kpata onye ọbụla na-agba mbọ ka ọ gụta akwụkwọ nna nyere anaghị akara izere nke mbụ ma nwoke ma nwaanyị onye ọbụla ji gịnị ji gbaa mbọ ịchọzie ime nke ịbụọ ọyọ n'isi gị Ọ nwoke nna si gbogbo ego ọsọ ngwa gaba nke ịbụọ ka iwe wee gịnị tozuo tozuo ya bụ mbọ aha na-ekwu ndị otu m na-ekwusi onye ọbụla ma nwoke ma nwaanyị amụta na ngwuru gbaa mbọ onwe ya gbaa mm. mbọ ka ọ bụrụ n'okwu ya n'ibe a ga-esi nwoke ma nwaanyị bụrụ n'okwu ya bụ akwa gị kwụrụ ịkwụrụ ọ bụrụ akwa gị daa adachapụ amanwudozi ihe maka onye na-agbara mbọ na-enekwata ya na akụrụba akụrụba nne nne na nna ma ọ bụrụ ịgba mbọ gbara onwe ya mbọ ekwuru onwe ya mgbe ọ bụla akpọ agba m agba ma ndụmọdụ na-enye bụ onye ọbụla gịnị gbaa mbọ onwe ya koweke bara onwe uru otu obodo ọnọ n'ime ya uru imeela onye nze nke a bịa na emume ezinụlọ n'izu a unu emeela na ịnọnyere anyị n'ụbọchị taa ndị kpọrọ anyị onye kpọrọ anyị n'akara ekwentị unu emeela nke ukwuu anyị ga-ahụ na mgbe na-adịghị anya chetakwa na emume asitis in your area na-abịa ngwa ngwa ọkụrụ elekere abụọ nke ehihie a ọzọkwa n'ime ihe nkiri anyị nke ụbọchị taa ndị mụ na ha nọ taa bụ ọkammụta chinedumadiele onye a na-akwanyere ugwu toni agbanyem na nze a na-echelu nwa n'obosi na mụ onwe m bụ onyinyechi adaeze na-asị ugobere ebebere ka anyị bịakwanụ